NigerFavorite.com Igbo nwere na Igbo nwere Igbo na ego, ego na mmụọ, Igbo na obodo, Igbo na Ụmụ Igbo niile olu mekele nke onye chiri n'ụwa ya ekene ekene ndị Igbo jiri biri ha na-enwe obodo enwe ha ọzọ chukwu nna m ife nna chọrọ ebe ọ ga-agbalụ m obodo kpọrọ nkụ na ndị igbo banye okwu ome inukwa mere ka nwanne sachukwu ameka ọdụm egwu ojukwu olumekene mba onini gbara ya agaghị echefu onye aka ya dị ọcha na-emesi ụwa ga-ama maazị Nnamdi Kanu Amadike ọchụwa ọkụkọ nwado ọkụkọ n'ọsọ na-eme ọdụmadị nweza dị efu na mba mmiri zoro ezo ga-emesi ọbacha ị bụrụ onye Igbo biko kwewu ukwe elelelelelele abịa na amamihe ndị Igbo nwere ya abịa na-agụba akwụkwọ n'ime agụ ịkpọta ha na-espọta ndị Igbo nwee ebe atụwa elelelelelele obodo ị gara ifuru onye Igbo na obodo ijere ifuru onye Igbo dị ya shifo site ọsadebe mpanigoro egwu Oliver Dịkọkwe na Mike Ejeagha oriental brothers british mezu ali nwachukwu koji ezike ozuru mbamba dị iwe nnamdị azikiwe samumba kwe michael ọkpara igwe aja nwachukwu na agụghị irosi shifa aka n'ibia mmeri more music at <laughs> nightfavorite.com.